ndị kọrent nke mbụ isi nke iri na abụọ ma okwu banyere onyinye nke mmụọ nsọ ụmụnna m achọghị m ka unu ghara ịmara unu matara na mgbe unu bụrụ ndị mba ọzọ a na-edufu unu iso arụsị ahụ dara ogbi n'ụzọ ọbụla a na-edu unu n'ihi nke eme m ka unu mara na ọ dịghị onye ọbụla nke na-ekwu okwu n'ime mmụọ nke Chineke na-asị Jizọs bụ anatema ọ dịghịkwa onye ọbụla pụrụ ịsị jizọs bụ onye nwe anyị ma ọ bụghị n'ime mmụọ nsọ ma okike nke onyinye amara dị ma ọ bụ otu mmụọ nsọ ahụ okike nke ije ozi dịkwa otu onye nwe anyị ahụ dịkwa okike ihe a n'ọrụ dịkwa ma ọ bụ otu chineke ahụ onye na arụsi ihe niile ike n'ime anyị niile ma a na-enye mmadụ niile n'otu n'otu n'etiti anyị ngosi nke mmụọ nsọ ka ọ wee baa uru n'ihi na a na-esite n'aka mmụọ nsọ nye otu onye okwu amamihe a na-enyekwa onye ọzọ okwu ọmụma dịka mmụọ ahụ na-achọ nyekwa ibe ya okwukwe n'ime otu mmụọ ahụ nyekwa onye ọzọ onyinye amara niile ime ka arụ mmadụ dị ike n'ime otu mmụọ nke a nyekwa onye ọzọ nnụpụta nke ọlụ dị ike nyekwa onye ọzọ obụbu amụma nyekwa onye ọzọ ịtụle mmụọ dị iche iche nyekwa ibe ya aha asụsụ dị iche iche nyekwa onye ọzọ ịsụgharị asụsụ ma ihe ndị a niile ka otu mma ahụ na-alụsi ike naanị ya na-ekere mmadụ niile n'otu n'otu ebe onye ọbụla nọ ọ kere ya dịka ọ na-achọ n'ihi na dịka arụ anyị bụ otu nwekwa ọtụtụ ihe dị ya n'ime ma ihe niile nke dị n'arụ ọ bụ ezie na ha dị ọtụtụ ma ha bụ otu arụ otu a ka kraịst dịkwa n'ihi na n'ime otu mmụọ nsọ ka e mere anyị onwe anyị niile baptizim ịba n'otu arụ ma ị bụ ndị juu ma ọ bụ ndị grik ma ị bụ ndị oru ma ọ bụ ndị nwere onwe ha emekwara ka anyị niile nwa n'ime otu mmụọ nsọ n'ihi na arụ anyị abụghị naanị otu ihe nke dị ya n'ime kama ọ bụ ọtụtụ ihe ọ bụrụ na ụkwụ ga-asị n'ihi na abụghị m aka abụghị m nke arụ ọ bụghị ihe na-abụghị nke arụ n'ihi nke a ọ bụrụkwa na ntị ga-asị n'ihi na abụghị m anya abụghị m nke arụ ọ bụghị ihe na-abụghị nke arụ n'ihi nke a ọ bụrụ na arụdu bụ anya olee ebe ka ihe ọṅụṅụ dị ọ bụrụ na arụdu bụ ihe ọṅụṅụ olee ebe ka ihe ịnụ isisi dị ma otu ọ dị Chineke debere ihe dị n'arụ ha niile n'otu n'otu n'ime arụ dịka ọ chọrọ ma a sị na ha niile bụ otu ihe dị n'arụ olee ebe ka arụ dị ma otu ọ dị ha dị ọtụtụ ihe dị n'arụ ma ha bụ otu arụ ọzọ anya apụghị isi aka mkpa gị akpaghị m ọzọkwa isi apụghị isi ụkwụ mkpa unu akpaghị m kama ọ bụ ihe ahụ dị n'arụ nke a na-eche na ha adịghị ike karị bụ ihe dị mkpa karị nke ukwuu akụkụ ahụ nke arụ nke anyị na-eche na adịghị asọpụrụ ha dịka akụkụ ọzọ akụkụ ndị a ka anyị na-enyebigakwa nsọpụrụ oke karị akụkụ arụ nke anyị nke na-adịghịkwa mma n'anya bụ nke mabigara oke karị ma mkpa akpaghị akụkụ arụ nke anyị nke mara mma kama Chineke tigwara arụ n'otu akụkụ arụ ahụ nke nsọpụrụ fọdụrụ ya iwe ka ọ na-enyebiga nsọpụrụ oke karị ka nkewa wee ghara ịdị n'arụ kama ka ihe dị n'arụ wee na-echegbu onwe ha nye ibe ha n'otu ụzọ ahụ ọ bụrụkwa na otu ihe nke dị n'arụ na-ahụ ahụhụ ihe niile dị n'arụ ahụ soro ya na ahụhụ ọ bụrụkwa na a na-enye otu ihe dị n'arụ otuto ihe niile dị n'arụ ahụ soro ya ṅụrịka ọṅụ ma ọnụ onwe unu bụ arụ nke kraịst bụrụkwa ihe dị n'arụ onye ọbụla n'akụkụ nke ya chineke debụkwara ụfọdụ n'ime nzukọ ya nke mbụ ndị ozi nke abụọ ndị amụma nke atọ ndị ozizi nke so ọlụ dị ike nke so ya onyinye amara dị iche iche ime ka arụ mmadụ dị ike inye aka ịchị isi aha asụsụ dị iche iche ọ ga-abụ na ha niile bụ ndị ozi ọ ga-abụ na ha niile bụ ndị amụma ọ ga-abụ na ha niile bụ ndị ozizi ọ ga-abụ na ha niile bụ ndị na-arụ ọrụ dị ike ọ ga-abụ na ha niile nwere onyinye amara ime ka mmadụ dị ike ọ ga-abụ na ha niile ji asụsụ dị iche iche na-ekwu okwu ọ ga-abụ na ha niile na-asụgharị asụsụ ma werenụ obi na-anụ ọkụ chụọ onyinye amara ndị a nke karịa ukwuu tụkwasị ihe ndị a ana m egosikwa unu ụzọ nke kachasị mma